mkpughe isi nke iri abụọ na otu wee hụ eluigwe ọhụụ na ụwa ọhụụ n'ihi na eluigwe mbụ ahụ na ụwa mbụ ahụ gabigara rịị oke osimiri adịghịkwa ọzọ wee hụ obodo nsọ ahụ bụ Jerusalem ọhụụ ka ọ na-esi n'eluigwe rịdata site n'ebe Chineke nọ edoziwo ya dịka nwaanyị a na-alụ ọhụụ nke a chọworo ya mma nye di ya m wee nụ olu ka ọ na-esi n'oche eze ahụ daa sị lee ụlọ ikwu nke Chineke dịnyere mmadụ ọ ga-ebinyekwara ha ha onwe ha ga-abụkwa ndị nke ya Chineke onwe ya ga-anọnyekwara ha bụrụkwa Chineke ha ọ ga-ehichapụkwa anya mmiri niile ọbụla n'anya ha ọnwụ agaghị adịkwa ọzọ iru uju ma ọ bụ ịkwa akwa ma ọ bụ arụ ụfụ agaghị adịkwa ọzọ ihe mbụ niile agabigawo onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ wee sị Ee, ana m eme ihe niile ka ha dị ọhụụ o wee sị gaa akwụkwọ n'ihi okwu ndị a kwesịrị ntụkwasị obi okwu eziokwu o wee sị m emewoo ha mụ onwe m bụ afọ ahụ na omega ahụ mmalite na ọgwụgwụ mụ onwe m ga-enye onye akpịrị na-akpọ nkụ mmiri site n'isi iyi mmiri nke ndụ ahụ n'efu onye na-emeri ga-eketa ihe ndị a m ga-abụkwara ya Chineke ya onwe ya ga-abụkwara nwa ma ndị na-atụ ụjọ na ndị na-ekweghị ekwe na ndị arụ na ndị ogbu mmadụ na ndị na-akwa iko na ndị na-agwọ nsi na ndị na-ekpele arụsị na ndị ụgha niile ka ha ga-abụ n'ime ọdọ ọkụ ahụ nke ji ọkụ na brimstone na-ere nke bụ ọnwụ nke abụọ ahụ otu n'ime ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ọkwa asaa ahụ ndị eboro ibu ihe otiti asaa ikpeazụ wee bịa o wee kpanyere m ụka sị bịarị m ga-egosi gị nwaanyị ahụ a na-alụ ọhụụ bụ nwunye nwa atụrụ ahụ o wee bupụ m n'ime mmụọ nsọ gaa rue oke ugwu dị elu wee gosi m obodo nsọ ahụ bụ Jerusalem ka ọ na-esi n'eluigwe rịdata site n'ebe Chineke nọ na-enwe ebube Chineke ihe ọ na-enye yiri nkume dịkarịsịrị oke ọnụ ahịa dịka nkume jaspa dịka kristal o nwekwara oke mgbidi dị elu nwekwa ọnụ ụzọ ámá iri na abụọ nwekwa ndị mmụọ ozi iri na abụọ n'ọnụ ụzọ ámá ahụ nwekwa aha e ha nke bụ aha nke ebu iri na abụọ nke ụmụ Izrel n'akụkụ ọwụwa anyanwụ ọnụ ụzọ ámá atọ dị n'akụkụ ugwu ọnụ ụzọ ámá atọ dịkwa n'akụkụ ndịda ọnụ ụzọ ámá atọ dịkwa n'akụkụ ọdịda anyanwụ ọnụ ụzọ ámá atọ dịkwa mgbidi obodo ahụ nwekwara ntọala iri na abụọ n'elu ha na-edere ri aha iri na abụọ nke ndị ozi iri na abụọ ahụ nke nwa atụrụ ahụ onye ahụ nke na-akpanyere m ụka nwekwara ihe ọtụtụ bụ amị nke ọlaedo ka o wee tụọ obodo ahụ na ọnụ ụzọ ama ya niile na mgbidi ya obodo ahụ nwekwara nkuku anọ ra nrata ogologo ya rakwa ka obodobo ya o wee were amị ahụ tụọ obodo ahụ o ruo nnu fọlọn na nnu iri ogologo ya na obodobo ya na elu ya ra o wee tụọ mgbidi ya ọgụ kubit asaa na anọ dịka ọtụtụ mmadụ si dị ya bụ nke mmụọ ozi ihe eji lụọ mgbidi ahụ bụ jaspa obodo ahụ bụkwa ọlaedo anụchara anụcha dịka enyo na-enwu enwu ewerewo nkume niile ọbụla dị oke ọnụ ahịa chọọ ntọala nke mgbidi obodo ahụ mma ntọala mbụ bụ jaspa nke abụọ bụ safair nke atọ bụ chalcedony nke anọ bụ emerald nke ise bụ sardonyx nke isii bụ Sadius nke asaa bụ Krisolite nke asatọ bụ Beria nke iteghete bụ Topaz nke iri bụ Kristopras nke iri na otu bụ Jacint nke iri na abụọ bụ Ametist ọnụ ụzọ ámá iri na abụọ ahụ bụ pear iri na abụọ eji otu pear mee ọnụ ụzọ ámá ọbụla n'ime ọnụ ụzọ ámá ahụ niile ama obodo ahụ bụ ọlaedo anụchara anụcha dịka enyo ahụ ụzọ ọ dịghịkwa ụlọ nsọ ọbụla mụrụ n'ime ya n'ihi na onye nwa Chineke onye pụrụ ime ihe niile ya na nwa atụrụ ahụ bụ ụlọ nsọ ya anyanwụ ma ọ bụ ọnwa adịghịkwa obodo ahụ mkpa ka ha mụkwasị ya n'ihi na ebube Chineke nyere ya ihe oriọna ya bụkwa nwa atụrụ ahụ mba niile ga-ewerekwa ihe ya jegharịa ndị eze nke ụwa na-ewebatakwa ebube ha n'ime ya agaghị emechikwa ọnụ ụzọ ámá ya n'ehihie ma ọlị n'ihi na abalị agaghị adị n'ebe ahụ a ga-ewebatakwa ebube na nsọpụrụ nke mba niile n'ime ya ọ dịghịkwa ihe ọbụla emeruru emerụ ma ọ onye na-eme ihe arụ na ụgha ga-aba n'ime ya ma ọlị kama ọ bụ naanị ndị e deworo aha ha n'akwụkwọ nke ndụ nwa atụrụ ahụ